atakuwazo ka ọ ya ebe igwe nwunye m ogwu nwe arụbụ gị ụtọ i wee na-eme omegele na-agbazi agba kedu ogwu mele ebe na anyị na-achọ n'uche ebe bụ ebumnobi anyị chukwu eme akwanye meenụ m anya ahụ olite bi n'igwe ekenekwe gị goye nwa m mee na anya ahụ nwunye nwa m ịhụla agba ibu ibido abụ ime enwe wee busie enwe ezido nwere ibe ga-akọ gị n'ụlọ onwela n'ibe ọbụla adịghị mkpa mee ka mmadụ que Fica de novo. Olha cá, Sueli. Fica de novo. Fica de novo. Fica de novo. Olha aí. Não, mas de mim vai É, tipo, não é que é na cueca. Qual?